AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala nwanne m onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa n'ezie obi dị m ụtọ ịnabata gị ana m asị ka onye nwe m nọnyere gị nọnyere gị na ezinụlọ gị gọzie ihe ọ bụla nke ị na-eme n'ụbọchị ndị a ana m ekele Chineke ebe ọ dị ukwuu n'ihi na o mere ka ndụ ụfọdụ n'ime anyị anyị abịakwala ọzọ n'ụbọchị taa ịgakwa n'iru n'ịtụgharị uche na okwu nke ezinụlọ chetakwa na isiokwu anyị ji n'ụbọchị ndị a ka bụkwa otu ngọzi na nkọcha na-esi alụ ọlụ n'ụbọchị taa achọrọ m ka anyị lebatụ anya na ihe gbasara ngozi na nkọcha na agba ochie akwụkwọ nke mbụ m chọrọ ka anyị tupe n'ime agba ochie bụ akwụkwọ ilu lee anya mgbe anyị na-achịkọ isiokwu anyị n'ụbọchị gara aga emere ka anyị mata na ọ bụ site n'okwu ọnụ ka ikike nke nkọcha ma ọ bụ ngọzi na-esi efere mmadụ ma ọ bụ na-esi enwe nhụkụ n'ime mmadụ site n'okwu ọnụ ya ka anyị ji chọọ ileba anya n'akwụkwọ ilu ịmata otu nkọcha ma ọ bụ ngọzi si enwe nhụkụ n'ime ndụ onye akọchara ma ọ bụ onye agọziri ma ọ dị ihe o nwere ime na onye ahụ nke na-akọcha akọcha ma ọ bụ onye nke na-agọzi agọzi ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ ilu isi iri na otu amaokwu nke itoolu akwụkwọ ilu isi iri na otu amaokwu nke itoolu ọ sị ọnụ ya ka onye emerụrụ emerụ ji ebibi mmadụ ibe ya ma ihe ọmụma ka a ga-eji dọpụta ndị ezi omume onye emerụrụ emerụ onye mkpụrụ obi ya bụ ihe emerụrụ emerụ onye na-enweghị obi ọmịiko onye jiworo ịnara ntachi obi onye jiworo inwe obi ebere ọnụ ya ka ọ na-eji ala mmadụ ibe ya n'iyi ma onye ahụ nke bụ onye ezi omume onye ahụ echere na o merụọla ala site n'obi dị umeala site n'obi ịhụnanya anapụta onye dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche nke a ka akwụkwọ ilu na-eme ka anyị mata n'ụbọchị taa biko soro m tụpekwa n'akwụkwọ ilu isi iri na abụọ ilu isi iri na abụọ amaokwu nke iri na asatọ o nwere onye na-ekwu okwu na-echeghị eche dị ka ndupu nke mma agha ma ire ndị maara ihe bụ ihe na-agwọ mmadụ onye ahụ nke maara ihe ihe ọ bụla nke si ya n'ọnụ na-apụta pụrụ iweta ọgwụgwọ nye mkpụrụ obi nke na-anwụ anwụ pụrụ izite ntute nye mkpụrụ obi nke na-ada mba pụrụ iwuli mkpụrụ obi elu pụrụ ime ka mkpụrụ obi nwee olileanya pụrụ ime ka onye ahụ nke na-anwụ anwụ sị agaghị m anwụkwa ekele dịrị Chineke n'ihi na o zitere nwanne m nwoke a na o zitere nwanne m nwaanyị a n'ụzọ m ma onye ahụ nke na-ekwu okwu na-echeghị eche dị ka ndupu nke mma agha ka ọ na-eji ala mkpụrụ obi n'iyi lee anya mgbe ị na-ala mkpụrụ obi n'iyi na-ahazi okwu ọnụ gị ọ dị onye nwe mkpụrụ obi ahụ nke a na-ala n'iyi obi agaghị adị ya ụtọ jide nke aka sokwara m ka anyị tụlee akwụkwọ ilu isi iri na ise amaokwu nke anọ akwụkwọ ilu isi iri na ise amaokwu nke anọ ọ sị ire nke na-agwọ mmadụ bụ osisi na-enye ndụ ma omume gbagọrọ agbagọ n'ime ya bụ ntịpịa n'ime mmụọ mmadụ isi otu ole ebi ụdị ndụ a nke ịtịpịa mmụọ mmadụ nke ime ka mmadụ ghara inwe olileanya nke ime ka onye na-anwụ anwụ nwụọ gị onye mụ na ya na-atụgharị uche biko kwee ka okwu ndị a metụ gị n'ahụ n'ụbọchị taa ma ire ahụ nke na-agwọ mmadụ bụ osisi nke na-enye ndụ osisi nke na-enye ndụ mgbe a kpọrọ ya osisi nke na-enye ndụ o mere ka akọ na uche m gbaga ebe jizọs nọ n'ihi na jizọs si na ya onwe ya bụ vaịnị ahụ anyị onwe anyị bụ nkala ya ọ bụrụ na anyị dabere na jizọs anyị ga-amị mkpụrụ ya mere cheta mgbe ị ga-eji ire gị na-etipịa ndị mmadụ na jizọs na-arịọ arịrịọ n'ụbọchị taa si na ya onwe ya bụ osisi ahụ bụ osisi vaịn ahụ biko ezi enyi m ka anyị dabere na jizọs ka anyị ghọọ nkala ahụ ka anyị nwee ike dọta site n'omume nke jizọs ezi agwa obi umeala obi ọmịiko inwe nhuku ebe mmadụ ibe anyị nọ nkega ikpeazụ nke anyị ga-atụgharị uche n'ime ya site n'akwụkwọ ilu na-abịa n'akwụkwọ ilu isi iri na asatọ amaokwu nke iri abụọ na otu akwụkwọ ilu isi iri na asatọ amaokwu nke iri abụọ na otu ọ sị ọnwụ na ndụ dị ire n'aka ọzọ ndị na-ahụ ya n'anya ga-eri mkpụrụ ya gị onye mụ na ya na-atụgharị uche ọnwụ na ndụ dị ire n'aka ndị na-ahụ ya n'anya ga-eri mkpụrụ ya na-etufughị mgbe ebe a na-eme ka anyị mata na apụrụ m iji ọnụ m kwutara onwe m ndụ apụrụ m iji ọnụ m kwutara onwe m ọnwụ ọ dịghị mgbe ị ga-eji ọnụ gị gwa mmadụ ibe gị ihe ga-ewepụ ndụ ya ya agaziere gị ma mgbe ị na-agọzi agọzi ọ ga-agaziri gị lee anya gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na anyị chịkọta ihe ndị a niile nkego ole na ole anyị wetaworo n'akwụkwọ ilu ọ chọrọ ime ka anyị mata n'ezie na ọ bụ ihe ahụ nke gị onwe gị kụrụ ka ị ga-aghọrọ ihe ahụ ị kụrụ ka ị ga-aghọrọ ya mere n'ụbọchị taa ọ ga-amasị m ezi enyi m ka anyị mụta otu esi ekwu okwu mụta otu anyị ga-esi kwa ire anyị nga mụta otu anyị ga-esi wee jie onwe anyị aka mgbe anyị nwetara onwe anyị n'ọnọdụ ahụ nke ga-eme ka anyị kwuhie nke ga-eme ka anyị kọchaa karịa ngọzi n'ọnọdụ ọ bụla anyị nwetara onwe anyị ana m arịọ amara nke Chineke n'ikike nke mmụọ nsọ ka o due mụ na gị mee ka anyị ghọta otu anyị ga-esi wee bụrụ ndị ga-akwanyere anyị nga ya dịrị gị otu a gị onye mụ na ya tụgharịrị uche n'ụbọchị taa ekele n'ọtụtụ dịrị chineke onye kere eluigwe n'ụwa imeela onye okenye eze nlewemchi na ndụmọdụ nke ezinụlọ nke iwetara anyị n'ụbọchị taa arịa ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 n'ọnwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị abụ nke ga-eme anyị obiọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at at maọbụ ma ọ at gmail dot com ndewonu ọgọgọ chineke dị mma unu emeela na abụ ọma nke unu nyere anyị anyị na-arịọ ka ịhụnanya chineke baru n'ụba n'aha jizọs mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo ọ bụrụ na ị nwere ajụjụ kọrọ na ekwentị na 07063637224 ka anyị were obiọma nabata onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke ndị enyi anyị na-abịala n'ụbọchị taa arịọ m ka onye nwe anyị gọzie onye ukwu na onye nta o m anya na anyị jikwa ihe odide ihe anyị ji edere ihe jikwa ọbụna akwụkwọ nsọ anyị karịsịa na anyị ga-enye mmụọ nsọ ohere ka o gwere okwu nke onye nwanyị anyị na-azụlite ndụ anyị ụtụtụ ehihie na abalị ka anyị bịara n'ụbọchị taa eji m aha onye nwaanyị anyị na-anabata anyị si na ọ ga-adịrị anyị mma na anyị agaghị arapụ inweta ihe anyị chọrọ site na nkwa nke onye nwaanyị anyị kwere anyị onye nwe anyị gọzie anyị onye nwe anyị chebe anyị ka onye nwe anyị anyị amara ka ịgba ọsọ anyị bụrụ ịgbaru n'ụkwụ jizọs dị ka ndabere anyị na olileanya anyị si dị ka ọ dịrị anyị otu a n'aha jizọs bụ onye nwanyị anyị na-aga n'iru n'ụbọchị taa ikele onye nwanyị na ohere ndị a nke o nyere anyị ịnụ okwu ya na esoro na ọmụmụ ndị a nke anyị na-amụta ụbọchị taa anyị ga-amụta ụzọ ihe atọ nke kraịst gosiri onwe ya n'ime ya ebe anyị ga-ewere ihe ọgụ anyị bụ na akwụkwọ jọn ozi ọma jọn isi nke iri na anọ anyị ga-amalite na ozugbo n'isi nke isii ebe jizọs kọwara onwe ya na ụzọ ihe atọ nke dị mkpa nke dị n'iru mmadụ nke mmadụ na-echekwa iru na ya nke a ka onye nwe anyị kwuru na ya bụ ụzọ na ya bụ eziokwu na ya bụ ndụ na ọ dịghị mmadụ ọbụla nke ga-abịakwute nna ya nke ga-ejekwuru nna ya ma ọ bụghị site na ya kraịst onye nwụrụ ọnwụ n'ihe anyị onye apịara ụtarị dị iche iche onye echuru mmanya gbara ụka onye akwara emo onye emere akaja na ụdị niile dị iche iche na-akọwapụtara anyị na ya bụ ụzọ mmadụ ọbụla na-eje ije n'ụzọ ọ bụ n'ụzọ nke dị warara ma ọ bụ nke dị na mkpagide ma ọ bụ nke gbasara agbasa ụzọ nke mmadụ na-eje ije n'ime ya bara ụba mana kraịst na-eme ka anyị mara na ya bụ ụzọ ịbụ ụzọ nke kraịst bụ bụ na anyị ga-elere ya anya anyị ga-azụ ụkwụ na ụkwụ ya anyị ga eji ije n'ụzọ nke kraịst jere ije n'ime ya omume kraịst mere ka anyị ga-eme oyiyi kraịst ka anyị ga-adị na ya anyị agaghị enwe ntọala nke onwe anyị n'ihi ọ bụrụ na onye na-ebu ụzọ eje mee ihe na-adịghị mma ndị ọzọ na-abịa n'azụ ya ndị ọ na-edu ha niile ga-ala n'iyi ha niile ga-enwe nsogbu n'ihi na kraịst nwere onwe ya na ọ bụ onye dị sam na ya enweghị ihe ọbụla nke dị na njọ nke imebi mmadụ na ya adịghị eje ije n'ebe a na-asụ oyi na ya adịghị eje ije n'ụzọ ebe ọnwụ dị kraịst sị abụ m ụzọ soro m n'ụzọ m aga m edubiga gị n'ụzọ nke mara mma onye ọbụla nke na-eso kraịst n'ụzọ ya ihe mmerụ arụ mkpọrụ ụkwụ ịdaba olulu agaghị achọta onye dị otu a ma ngwa ngwa mmadụ wezụgara ọkpa ya n'iso nzọụkwụ nke kraịst onye ahụ ga-adaba n'olulu ọ ga-enwe ihe mmerụ arụ ha dị iche iche nke a bụ otu ihe nke dị mkpa na anyị aghaghị ịmụta dịka ụmụ chineke iso kraịst n'ụzọ nke ọ gara ime omume idozi onwe anyị na-enweghị ntụpọ dị iche iche nke ga-eso ya nke ọzọ bụ na kraịst adịghị ekwu okwu asị okwu niile nke kraịst na-ekwu bụ eziokwu ihe kraịst na-akọwara anyị ozizi ya niile na ndụ ya niile bụ anyị mee nke a dịka ya onwe ya na-eme na ntọala ya na n'echiche ya nke zuru oke eziokwu niile nke kraịst na-agwa anyị na ọ ga-abara anyị uru ọ ga-adịrị anyị na mma anyị ga-enwe ọṅụ anyị agaghị ala n'iyi ma ọlị mana ọ bụrụ na anyị egeghị eziokwu ma were ya dịka ihe kwesịrị anyị yiri ya dịka uwe yi anyị ga-enwe mkpọbi ụkwụ dị iche iche kraịst na-agwa anyị eziokwu ihe niile nke dere akwụkwọ nsọ bụ ihe si n'obi chineke pụta nke gosiri na chineke chọrọ ka anyị gee ntị n'olu ya n'eziokwu ga-eme ka ụzọ anyị nke gbagọrọ agbagọ ka o guzozie ọ ga-eme ka nduhie ọbụla nke mmadụ pụrụ iduhie anyị na-abụghị ihe edere n'akwụkwọ nsọ anyị ga-asị mba dị ya ngọ na nke a abụghị ihe edere n'akwụkwọ nsọ n'ihi na okwu niile nke kraịst bụ eziokwu okwu anụchara anụcha okwu na-enweghị mmetọ n'ụdị niile dị iche iche ọ bụ site n'otu a ka anyị ga-enweta ndụ ndụ nke na-enweghị ịla n'iyi dị na ya ndụ nke na-adịghị eru ure ndụ nke na-adịghị anwụ ọnwụ ọgụdị na anyị anwụọ n'oge ndị a n'ihi na akwụkwọ ọsọ si na edoziwo otu ụbọchị ka mmadụ nwa ọ bụ na mmadụ anwụọ na ikpe ga-esochi ọ bụrụ na ikpe nke a ga-ekpe mmadụ ọbụla nke nwere nghọta hapụ iji nghọta nke chineke nyere tinye n'ọlụ ikpe bịa ekpe ya ikpe ọ ga-abụ onye a mara ikpe site n'ịmanya ikpe ọ bụ onye lara n'iyi ndụ niile nke o biri n'elu ụwa ọgaranya niile nke ọ zara aha ya mmụta niile nke o nwere ebe dị iche iche nke ọ zọrọ ụkwụ ha niile wee bụrụ ihe lara n'iyi mana ọ bụrụ ochie ndụ ya n'ime kraịst malite n'ụzọ nke kraịst mara eziokwu nke kraịst kụziri ọ ga-enweta ndụ ebi ebi nke a bụ ụgwọ ọlụ nke ọdụ niile nke mmadụ ya mere ndị enyi anyị ilekwasị kraịst anya bụ ihe kwesịrị anyị ime ribe ama la onye na-edu anyị bụ onye na-agaghị eduhie anyị onye na-agaghị ekwe ka anyị zụ ụkwụ n'ebe ịla n'iyi dị ọ gaghị ekwe ka anyị daba n'olulu karịkwa ma ọ bụ anya onwe anyị chọrọ ya ma gwuola onwe anyị olulu ma chineke ekwela ka anyị gwuola onwe anyị olulu kama ka anyị gabiga olulu niile nke dị n'ụwa site n'ịma kraịst dịka ụzọ ịma kraịst dịka onye eziokwu ịma kraịst dịka ndụ niile onye nwaanyị sị abịara m inye ndụ bụla nyebiga ya oke lee anya ọ dịghị ego eji na-ego ndụ ọgaranya niile ndị niile mara n'ihe ndị okwu ha na-ada ọnụ o nweghị onye pụrụ inye mmadụ ndụ ọ bụrụ na ndụ a na-apụrụ ego ya ego ọtụtụ anyị dịka ndị dị ala na obodo anyị agaghị egotenwu ndụ a ga-etinye ya n'ọnụ ego dị elu anyị agaghị egotenwu ya mana kraịst nyere ya anyị n'efu ya mere nara ndụ ahụ ndụ nke gaji bịa n'iru ọ bụ na ugbu a ka anyị ga-amalite kwadowe onwe anyị maka ndụ ahụ ịghọta ihe ndụ ahụ bụ na isoro n'ime ya otu ihe ga-eme ka anyị mata nke a ma doo ya n'usoro nke zuru oke bụ ihe chineke bụ okwu ọnụ nke kraịst na ebe anyị ji aka na akwụkwọ jọn isi iri na anọ n'amaokwu nke iri na ise ebe a sị ọ bụrụ na ịhụrụ m n'anya debe ihe niile m nyere n'iwu idebe ihe niile chineke nyere n'iwu bụ na ịhụrụ kraịst n'anya site n'ịhụnanya dị otu a ịkpa oke na ihe ndị jọrọ njọ ya na-abụ nkwado nke kraịst ya enyere anyị aka nyere gị onwe gị aka ịba nụ ndụ nke ebighị ebi ana m arịọ ka onye nwe anyị onye na-akụziri anyị ihe ndị a na-egosi na ịhụrụ hụrụ anyị n'anya ya mere anyị gosikwa na anyị hụrụ kraịst n'anya bụ idebe ihe niile nke o nyere n'iwu ka o nwee ike dịrị anyị na mma ana m arịọ ka ịhụnanya nke kraịst baa ụba na ndụ anyị na ezinụlọ anyị na ihe mmetụ aka anyị niile ka ọ bụrụ naanị ọṅụ ọṅụ mgbe anyị ga-ahụ kraịst ka ọ dịrị anyị niile otu a baa n'aha nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ n'ezie kraịst bụ ndụ kraịst bụ eziokwu kraịst nwee ihe niile nọ n'ime ụwa onye ọma na-ege ntị ka anyị gbalịa nyefee onwe anyị n'ime kraịst ọ ga-enyere anyị aka wee dozie ụzọ anyị n'ime ụwa anyị nọ n'ime ya imela onye mgbasa ozi chukwuemeka ngozi aja na ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa na-echekwutara anyị na kraịst bụ ndụ anyị kraịst bụ ụzọ nke anyị ga-esi wee baa n'ala eze nke chineke imeela onye mgbasa ozi ara ekpere anyị n'ụbọchị taa bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 070 6363 7224 7224. imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu. ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo